Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 28. Dialogue for Listening. Ifụlala, ị e, bịala, guzo merụọ mmịmpa mbụ, e, mma, ee, kedu maka ndu uyo adị ha mma ị bịa ha n'oge uyom danya site nga nna yiri kwuruo nga eni oyi anyị yiri ọbịaragala mberede ọ dịghị kama wa matara m n'ikpeazụ nsa afọ moto m dara ada Dialogue for practice with build-ups. Ịfụdala. Ịfụdala. Ee, ị E Ee, I bịala. Iguzo. Iguzo. Irowe. Irowe. guzo merho emi mpambụ guzo merho emi mpambụ ị dịkwa mma ị dịkwa mma ee kedu maka ndị uyo gị ee kedu maka ndị uyo gị adị ha mma ị oge adị ha mma oge nna m nna m or nna nna uyo m na ya site nga nna Huyo ndayasi dengana. ụkwụ ụkwụ ijiri ụkwụ ruo nga ijiri ụkwụ ruo eni eni iyi iyi oyiyi oyiyi mberede mberede oyiyi anyị yiri ọ bịaragala mberede oyiyi anyị yiri ọ bịaragala mberede azụ azụ l'ikpeazụ l'ikpeazụ afọ afọ moto moto afọ moto afọ moto ọ dịghị kama ọwa matara m n'ikpeazụ nsa afọ moto m dara ọ dịghị kama Dialogue for practice without build-ups. ịfụdala ịfụdala ee ị bịala ee ị bịala guzo merụọ e mimpa mbụ guzo merụọ e mma ị mma Ee, kedụ maka ndị uyo gị? Adị ha mma. Adị ha mma. Ị bịaghala oge? Ị bịaghala oge?

oyi anyị yiri ọ bịara mberede oyi anyị mberede ọ dịghị kama ọ amara m n'ikpeazụ afọ moto m dara ada Ọ dịghị, kama ọ matara na ikpeazụ nsafọ moto m tara ata. Dialogue for comprehension. Ịfụtala? Ee, bịala. Guzo meruo mmịmpa mbụ. ị dịkwa mma ee kedu maka ndị uyo gị adị ha mma ị bịa ha n'oge uyo m danya site nga nna yiri kwuruo nga eni oyi anyị yiri ọ bịara mberede ọ dịghị kama wa matara m n'ikpeazụ nsa moto m dara ada Unit 28 Narrative New words Ikuji Ikuji Nkuji Nkuji Onye nkuji onye nkụzi ihu ivu reluwe reluwe reluwe station reluwe steshọn igwe igwe ịgba ịgba ngalị ngalị akere, akere, ogige ogige ịgbị ịgbị arụ arụ egbe arụ egbe arụ ịghayara ịghayara pasenja igwe pasenja igwe ivulayọ ivulayọ izu atọ taa aga m ịga ụmụahịa ịkpachiri onye nkụzi anyị ivu la railway station ọrụ ma chikwe aga m iji igwe eche ma ọkwanụ agba moto site langalị ndị ụmụahịa aga m ịzụrụ rice lakịrị m ji eme nzukọ ndị ogige anyị n'ụbọchị atọ n'ọnwa asaa l'afọ abịaduoni mmụsị ifu m agbaela arụ ma m yọwa ma aghaghịrị otu onye pasinja igwe gị nyere m aka livulaghị ya End of Unit 28